ma igbo chineke kele ma chọọ ezi mma iche igbo dị eji m n'aka na ebe afọ ị nọ ugbu a na ị na-enweta onwe gị ee eh, nwa nkenke ozi anụnwa m chọrọ izipụ wee bụrụ na ọ dị oke mkpa ee eh, na anyị melụ ka ụmụnne anyị malụ ee eh, na ọtụtụ ndị tinyela akwụkwọ ee ịnweta ọrụ NDLEA ya National Drug Law Enforcement Agency enwetara ọrụ a ọtụtụ ndị mere apply ka ha nweta ọrụ na NDLEA enwetara ya ee gịnị mere ha enwetaghị ya n'ihi na ha abụghị ndị fulani n'ihi na ha abụghị ndị awụsa n'ihi na ha abụghị ndị ugwu out of over 3,000 positions announced 2,500 lara na awụsa laa na fulani laala ndị ugwu then 500 sọsọ ka e nyere south south nye south west near southeast if we na ya bụrụ ndị ebe a that nigeria is not for us there is no justice anywhere in this country there is no fairness anywhere in this country And when we ga-asịwa na ekege a kenye you know the nigerian state has continued to violate the right of citizenship of Ndibo. Ndibo, lekweni Igbo olekweni NDLA. go go to the list and check Ghana website even ọ dị ka ewepụla ya na website in the sef Manandini ndị niile bụ ndị esendera the list of ndị ewere go and find out Madole ole bụ ndị 500 ana masị over 3000 people mere apply for ọrụ over 2,500 bụ ndị ugwu 500 slots n'ọma ka edobere ndị Igbo na ndị Yoruba na ndị ọzọ other ethnic groups ndị Igbo nwetara ọrụ eruo 10 ndị Igbo nwetara ọrụ NDLEA eruo 10 mana e nwere thousands and thousands of ụmụnne anyị ndị Igbo mere apply for ọrụ NDLEA but at the end of the day that same ethnicity played out that same tribalism played out. That same supremacy of Ndiugu, supremacy of the North played out. Oboda Abolomakai. Oboda. You know, we, we I, I, all kind of, Oboda no, where if I Oboda Apollo. Oh God, ọ bụkwa na no no na o no ebe anyị nọ na o nwere kọntrasị Nigeria is not for us. Ị bụrụ Nigeria is not for you. Go to that list and check how many Igbo sons and daughters were in Oru NDLA. This has continued to repeat itself. Ewe Army, the same thing. Civil defense, the same thing. Customs, the same thing. Immigration, the same thing. Police, the same thing. onweghị ebe a ga-asị na akpọrọ afọ asị nnụ na ndị Igbo nwetara ezigbo ọrụ n'obodo a onye Igbo ọbụla nwetara ọrụ NDLEA nwanne mara na ọ ma very well onye igbo ọbụla nwetara ọrụ ndlea mara na ọma marụwa the commander commandant ndị ndl mana ọmịa ọfụma ọmịa one on one or else nothing for you eji ewere aha ndị awụsa na ndị fulani na-eme hụda apply wujuo asị ndị nwetara ọrụ ndlea Kpuru aha ndị awụsa na ndị fulani na-eme ha apply na-apasịghị tru the stress of ime apply ụmụnne anyị mere before Imo upload, before, before the website Emepe, our brothers and sisters were, you know, ha mụgidere anya ha mụgidere anya na-eche ka webụsaịtị ndị NDLEA emepe NDLEA webụsaịtị emepe How bịa mewe apply oge ụfọdụ to upload is a problem most of them chara apply two times three times because eme nke mbụ ọkọtụ eme come ọbụ court, eme nke ọbụ ọkọ na-aga aga mana ndị ahụ ezuru n'ọrụ a na-awụ ndị nọ n'ọrụ ndị nọ na bennafa ndị nọ na vileji na nasarawa adamawa bronu yola ọwụ ndị ajọs were akwụkwọ employment appointment letter ndla wee ruo rufa na bennafa ndị na-enwere internet access ndị na-enwere access to internet ndị na-enwere access to website ndị ndla ajọs ude rufa appointment letter were alụfa n'ụlọ si nna ewego gị n'ọlụ mana anyị nwa bụ ndị ji bed msc phd prọfesọ gbogbotigbo mechara aplai mmadụ one bụ ndị igbo mere aplai ka afa bapụta mmadụ one bụ ndị igbo mere aplai ka afa bapụta ife anyị na-ekwu bụ eziokwu na obodo abụ naijiria abụrọ maka ndị igbo ọ bụrụ maka ndị igbo ịghọtago obodo abụrọ maka ndị igbo that is the truth very soon civil defense emechagokwa nke ha civil defense mecha uke ha mmadụ ole bụ ndị Igbo ka e wel ndị ihe a na-alụ anyị n'obodo from the military from the military to police <clears throat> from civil defense to immigration to custom to NDLEA to other paramilitary ha ma ihe a na-arụ ndị Igbo they can never allow ndị Igbo nweta ọrụ ndị a that is the game plan they will just pick one or two three four and ndị a ga-ewekwenu n'ụdịrị ọrụ a bụ ndị ji WAEC ndị ji NCE ndị ji SSCE you ndị ji OND they can never take somebody mere masters ha ma na enwe ha ya n'ọrụ ọkụ ya mm, ọkụ ya gbago ndị Igbo a na-ewe n'ụdịrị ọrụ a bụ ndị wayek SSCE neko ọ ndị ha na-ewe bifo tagide afụ tagide afụfụ abịa regularize wa gị bịa gacha skuulu mee nke a bịa putue gị putwe nke ọzọ arịtaya gị mana ọ bụrụ onye awụsa mere masters digri agụkwara ya n'ebe akụrakụ a ha na eje enwetacha ọrụ nda a a ha na eje enwetacha ọrụ onweghị mgbe ịhụ na a sịrị n'ugwu awụsa ma ọ bụ ndị awụsa na-abịara kọlụ ọfọ gịnị gịnị satifiketi inyocha satifiketi na ụdịrị ọrụ a ada emie because ama na ndị awụsa na ndị fulani juru ebe ahụ enweghị nke gara skuul abịa ha kụọ bsc kụọ bed kụọ msc kụọ phd kụọ ihe niile wujuo enye ha bam. the other one said to Lord the other time ọkwụna otu osi otu otu was it last year it went viral now one terrorist enyere amnesty were ihe n'ọrụ is it ọrụ custom ọ dịka ọrụ custom bụ dị ya ka immigration bụ ya ịhụkwara salute ọ gburu ịhụkwara otu o si chigharịa otu o si fegharịa otu o si fee aka mana ọkwa ya rigo o bụ stee nọ o bụ nọ this country is not for us bụ Lie, lie. lailai obodo a bụrụ maka na anyị amara anyị ma bụ before but we are trying to manage it we are trying to pretend Kaga sekwa ga-asịkwa n'ụka ife wọkụọ but this marriage is not working Alo malo na ndị ugwu na-alụ is not working ebe a ga-eweta ọrụ a ga-ekesa onye ọbụla ebula ya ofu ebe bula ya mpaghara ugwu eweta amị ebula ya mpaghara ugwu eweta NDLEA e, e mere ọfụrọfụra ebula ya mpaghara ugwu civil defense mpaghara ugwu police mpaghara ugwu air mpaghara ugwu navy mpaghara ugwu ihe niile bụ ọrụ kọstọm imigreshọn mpaghara ugwu onweghị nke a na-enye anyị ebe a gị sị anyị na anyị na ndị akwụ mm, mm, mm. anyị na ha akwụghọ onye kwọ m n'azụ ụkwụ m a na-eru ala ya biko ya kwọtuo m ka m were ụkwụ m gawa naijiria kwọ ndị igbo n'azụ ụkwụ anyị a na-eru ala o wee orubeghị mgbe ha ga-akwọtu anyị ka anyị were ụkwụ anyị gawara onwe anyị ịkwọ m n'azụ ụkwụ m a na-eru ala hapụ m ka m were ụkwụ m gawa ka mma na-eji m ụkwụ m aga is a big shame is a big shame one Nigeria ashi one Nigeria one is a lie There is no one Nigeria in this Nigeria. Ebe kete. Okay, 3000. 3000 why not nye 500? Nye 500. Nye Southwest 500 or nye probably uh, eh, 700 or 800. Then kezie other ethnic groups Okay, ha 300 to 200. You know, Konya onye balance ya. ewere ọha ka ha 2500 applications e nwere were appointment letter 2500 nyecha ndị ugwu werezie 500 ke all the other parts of Nigeria ndị Igbo nwetara ọrụ eruhu 10 quote me Igbo nwetara ọrụ NDLEA ọhụrụ ọhụrụ a eruhu 10 go to that list and check onye kwa anyị na-asụ ụkwụ anyị a na-eru ala ya kwọtuo anyị ka anyị were ụkwụ anyị lawa ọ dịkwa egwu fear